ọha na eze ndị igbo ebiko e, abịara m ịjụ our brother ajụjụ he's still our brother whether ma o believe na Christ ma o believe na Christ he's still our brother abịara m ịjụ Mathias ajụjụ wee nyekwu ya obere advice maka na ọsụzụ onwere nwansu gbegburu egwu wee sị na okenye na-agwa nwata okwu nwata anụ ana nwata na-agwakwa okenye okwu okenye anụ anọ atụkọta uche atụkọta uche ka eji aga Mathias Ezeaku afọ m ya right up fụgbara nke waja waja ihe dere ebe a wụ na Ebuka Obi sendiri Akụ Zion ka ọ mee ga arrest ọpụna advice niile san nye gị ọ bụgo na Ebuka Obi sendịrị akụ Zion ka ọ mee na petishọn ahụ edere afọ Ebuka Obi ọ dị ebe ahụ na petishọn ahụ edere afọ ndị Zion ọ dị ebe ahụ na petishọn ahụ edere signeshọn Ebuka Obi ọ dị ebe ahụ mgbe anyị na Abuja ihe niile anyị nọ na Abuja ifuru Ebuka Obi na Abuja Mathias Ezeaku ịbịa sị na a bịara ebe ị na-aka ụka ebe nwere 500 people and 100 children and ama m na children nọ ebe a nke eji mkpụrụ anya m afụ eruo 40 ha na-eru 40 then ndị adọtụ n'ebe ahụ eruo 300 Ibi isi abịa gbaa ofu onye egbe n'ọkpa mana vito anyị fụrụ membas gị na-achọ ịdrag rifri n'aka ndị polis na-achọ ịnụsa ha ọgụ onye bu egbe na-achọ ịnụsa ha ọgụ and mgbe ebere ime gị arrest you were like resisting the arrest isi na-eme ha gị invite eze akụ ịyọrọ biko si biko si mechie esi a according to igba lọya gị si na ịyọ ka esizie faya na ị e ka gị na nwanne gị nwewe nsogbu ọhịa ikwu na ị chọrọ udo eze akụ ndị agịna na ndị mbụ tụrụ ilu wee sị egbe bere ugobere nke si bi ya bena nkwukwa ya mana anyị nwa awụ ndị ụka si egbe bere ugobere nke si bi ebe na ya bụ egosi ya ebe ọ ga-ebe eze akụ ọ ujiji ntị ike na-eso ozu ana isi na ebugo obi ịkpọghị ya afa na ebugo obi ịkpọghị afa n'aka iji wee reply ya matayas akụ ebugo obi nye ga advice ọ sị gị akparịzi na onye e tere mmanụ reverend baka ọgwaghị gị okwu ọjọọ ọgọghọ gị iyi ọ sị gị Mathias Eze ga akparịsida onye e tere mmanụ advice ka o nyere gị enwere mgbe ọ gọọ gị iyi enwere onye dị above inye advice otu anọ people na-enye m advice after prezidenti nwere personal adviser gọvanọ nwere personal adviser enwere onye na-enye advice ọ bụghị iwu na nne na nna gị ga-enye gị advice after ọ bụrụ ofu onye na-amụ nwa na omenala Igbo a na-atụ ya wuri inu ọ bụrụ ofu onye nwe nwa so Ebuka Obi is your brother that's what you need advice ga akparịsida onye tere mmanụ ana gakparịsị na onye tọrọ gị atọ ọhịa ọ gị replai razie kparịbazie ya na-agakwana ntị ozu sibensi enyi ana na nwanne ka a ga-afụ ihe na-enye gị wee word of advice ndị a na-akwanye gị na-akwanye gị na-akwanye gị na-akwanye gị na-akwanye gị na mata ya si eze gị nọrọkwa nwayọọ kagbu ka o were distọbụ gị ihe jere gị wụ ịpụta na-aga evangelizim akpọzina chọọchị mmadụ afa akpọzina mmadụ afa ịpụta na evangelizim ịma ị ga na-eme iwere maik na-asị ndị mmadụ ndị ụka bụ ndị ohi ndị ụka bụ ndị ohi ndị ụka na-egbu mmadụ ndị ụka na-ezu ohi ndị ụka na-erepụ mmadụ ọwazọ ndị ụka afa akpọ na chọọchị mmadụ afa and akpọ pastọ afa iwere right pụtara asị ndị ụka bụ ndị oyo ndị ụka bụ ndị oyo ndị ụka bụ ndị Otu oyo otutapụbia den onwezi onye ụka bịa anụ bịa mega arrest iwe kịta onye ahụ ga na onye ahịa ọ na ịchọ were egbuwe onye ahụ isi mana akpọzina mmadụ afa akpọzina chọọchị mmadụ afa unless nwudere chọọchị gbupụrụ mmadụ isi na ya na ọt ijide ya n'aka ehe iji evidence n'aka kpọọ ya afa onye si nwude pastọ iwu chaa ebe nọ n'elu nwaanyị n'elu nwunye mmadụ ma ọ bụ na-erebu nwa ma ebe ọ na-eme ihe ọjọọ iwu chaa ya kpọọ ya afa na mmadụ ji olive oil ekpe ekpere gbasaghọ gị afụtara ọ iji nzu ekpe ekpere iji ọjị ekpe ekpere Mathias Ezak you are our brother onye gburu nwanne ya abụrụ odogwu na-ege ntị ọ bụrụ na isi na-ebuga obi mega arrest i agree with you nwere eze ihe ga-eme na gosi anyị the petition ede gosi na Ebuka Obi ma ị ga-arest. arrest owins na Ebuka Obi send Akuza nke ga-arest. i agree with you mgbe gosi anyị the discussion Ebuka Obi na Akuzayon discuss mgbe Ebuka Obi gwara Akuzayon eje mega arrest on text message ọ sendara Akuzayon eje mega arrest or a video o mere sendara Akuzayon eje ga-arest. gosi anyị the video ka o doo anyị anya na Ebuka Obi sendara Kosiyon ka o jee mee gị arrest maka this write up na ihe ọ na-egosiwu na ị na-ele accusation first accusation tụọ ya n'ọrụ onwe ya webanjelist Ebuka Obi mata ya si eze akụ ndị a na-ese ndị gị ihe a gwa ha were aka ha ji eme ihe a ndị a na-ese gị ha gwa ha were aka ha ji eme ihe mata ya si eze akụ kaba n'ụka gị enweghị na-edistọbụ gị enwere freedom of worship for Christ's sake ị na-achọ okwu ya awụkwu ka ị na-achọzi e nwere freedom of worship ọ bụrụ na mmadụ ọ bụrụ na nwa agbụghị ya na m agbụghị ya taa most of people na-esendịrị m meseji nke dị na my phone enwe onye enwe onye sitere my picture there rest in peace there send ya na my fon eji m ya ọ send ya vidio mere m vidio si m na ọ na m ahapụ mata ya eze akụ aka na ya ga-egbu m ọ dịrị eji m dị vidio ịchọ post oyi n'afịa mana emechi m ọnụ na-ese sendiri m na na na fesbuk na ọnụ m ahapụ na eze akụ aka na oge eri isi m ejicha m the whole video mana onye ga onye ga vidoro ya vidio onye ga vidio onye ga ji vidio o mere as vidio gosi onwe ya sendịara m were my picture there rest in peace sendịara m mana emechiri m ọnụ machi nkịtị maka na adị m eme mkpọtụ sị eze a ka okwu a m ga-agwa gị wu okwu nwanne ga-agwa nwanne ya okwu nwanne ga-agwa nwanne ya gosi anyị evidence na ọ ebuka obi sendra kozayon ka o mee gares gosi anyị ebe na na their discussion iji wee maa na ebuka obi sendra kozayon ka o mee gares gosi anyị divido ka anyị nọrọzie nwayọọ ka anyị maa na ebuka obi mee gares mmadụ a na-akpachakwana ya je na-achọ okwu ka m kwụsị ebe a mana bifọ m ịchọrọ ịkparị ndị ụka kparịa ndị ụka ịchọrọ ịkparị jizọs kraịst kparịa jizọs kraịst ọ bụ mgbe ya onye ohi kpọbụ ya onye ohi iwute baịbụl nke iji ego gụwa ego gbaa ya ọkụ anyị nwụọ problem about that jebe evangelizm ịpụta ebe a sịwa ndị mmadụ ndị ụka bụ ndị ohi o hụ na ejezi n'ụka ndị ụka na-egbu mmadụ mebe akpọ na mmadụ afa and secondly ihe ọ na-awepụta si na ịzọgọ ọtụtụ ndụ ịzọgọ ndị mmadụ ndụ ịzọpụta azasọfụ ndụ ma ndị ya na abụrụ ma ndị n'obodo oyibo ịrụgoro ndị mmadụ ụlọ bido ndị mmadụ biznes matayas eza biko ewe n'iwe onye gogu ka iji eme datin onye gogu ka iji eme ya ajụ m gị onye gogu ka iji eme ihe niile a ka o ego ndị kristians tụwọrọ ka iji eme ya m ga-akwụsị ebe a abụ ndị maka ndị mmadụ zuo ike onye megara esiwa akụ zayon onye mega arrest waku zion and according to your lawyer isi ya si isie fire according to you isi na ịchọkwa udo dị na ịchọkwa gị na nwanne gị n'ụwa ọgụ mata ya da mechizi okwu a preach wey your gịnị gospel ọ bụrụ na ịchọghị imechi dị okwu fesi ya ku zion ma gị mara amara na nwoke na ibe ya aha bụ n'ọnụ nọrọkwa nwayọọ ọ bụ ka nsị ka nye gị isi ga-emechi okwu a akpọzida mmadụ afa mechizie okwu a anyị wakpọrọ gị afa anyị emechigo ịkpọ gị afa akpọzina mmadụ afa mechizie okwu a mechizie okwu a ka udo chia esi ka udo chia ka udo n'etiti ụmụnne ekwesịghị ịchọ ka gị na nwanne gị n'ụwa ọgụ mechie okwu akpọzina mmadụ afa advance ka sị ka nye gị ndị a na-akwanye gị ha na-akwanye gị ndị a na-akwanye gị ya ha na-akwanye gị ije ụwa